ee chineke mee hel chineke legodo ụmụ agbọghọbịa mara mma lee ihe anyị na-amasị look at <laughs> ahụ anyị ka ọ na-ama nwanwanwanwanwam n'anya ee eh? anyị anabaghị n'anya biko mechie anya gị biko oge erube oge eji apụta mmanya erube unu chere tu o ndewonu ndị be anyị unu abịala taa ịbịa kiri ihe nkiri ya m tinyere ka unu bịa kiri hel ụbọchị ekeresimesi eruola unu ahụlanụ na ụgụrụ abịara. elechi ekeresimesi ahụ sef oh. n'ụbọchị iri abụọ na ise n'ọnwa disemba my sister <laughs> nwanne m o wetara eweta n'ụbọchị iri abụọ na ise n'ọnwa disemba so hmm. sorry mana <laughs> so n'ụbọchị nke taa anyị bịa ịbịa gwa unu ọtụtụ ọtụtụ ọtụtụ ihe dị iche iche ọtụtụ ihe dị iche ndị Igbo na-eme n'ụbọchị ekeresimesi otu ndị Igbo na-eji akwado onwe ha maka ekeresimesi ma na ekeresimesi iwu mmemme dị ukwuu n'ala Igbo ndị Igbo anaghị eji ya egwu egwuregwu o tupu krismas tupu ụbọchị krismas eruo ndị igbo ndị nne a na-aga n'ahịa ga-azụtacha ihe niile dị iche iche azụtacha efe ndị ụmụazị ọkwa na efe ụmụ ha ga-eyi makwa efe nke ha ma ga-eyi makwa efe di ha ha zụtacha efe niile zụtacha ihe eji eke isi zụtacha ihe niile eji ama onwe ha mma azụtacha nri a ga-echi n'ụbọchị ahụ maka na ee ọ wụ ezigbo mmemme azụta ihe a ga-echi chi n'ụbọchị ahụ azụta olekwana ihe ọzọ na-ezụta ihe decorations ihe eji achụ ụlọ mma ihe eji emezichi ụlọ ma nke a na-akpọ osisi krismas atụtacha ya a na-akpọ krismas tree na bekee azụtacha ya azụtakwa ihe a na-akpọ ihe ahụ na-enwu nwanwanwanwanwanw gịnị ka a na-akpọ ya na bekee biko Christmas lightning thank you my sister Christmas light imela nne m onye ha na-aga zụtacha n'ahịa ị ga-ahụcha ma ihe krismas okpu okpu ekeresimesi ma ihe ndu ihe ụmụaka na-eyi na-eme shakara krismas ihe aka krismas ihe anya a na-azụtacha ha niile n'ahịa aga kpotacha ha zụta ya nke ọ ga-adị ukwuu that is kpotecha ihe niile a bịa doo ya n'ụlọ ka e malite ime mmemme ekeresimesi so ihe ọzọ ndị mmadụ na-eme tupu ụbọchị ekeresimesi ahụ abịa wụ ime ishi ha ishi dị iche iche ụmụ abụọ ga-abịa kpaa mhm. ime ka ahụ ha dị nke ọma ma ndị toro eto ma ndị dị ntakịrị ha niile agachaga mechi isi ha ma mee ị ga-ahụ ndị ụfọdụ sef ha ga-abịa ihe na-akpọ na English fisi lashes eticha nku anya ya na-emele ha na-eme ha ha mbọ ha na-eme ụgbọ ha efisicha ihe niile ka ama mma n'ụbọchị ekeresimesi achọwa mma onye ha na-eme ma ndị ụmụ nwoke kwa o ndị ụmụ nwoke ga-aga oke mee echi ha kpụcha ya pamin eme ihe kirikiri <laughs> ka ha na-ashine uh, ọfụma ọfụma ka ndị uh, abụọ abụọ ha aga <laughs> ihe ọzọ na-emecha tupu ụbọchị krismas eruo bụ na ndị mmadụ na-echenjicha sorry ndị mmadụ na-aga n'ụzọ aga n'ebe dị iche iche ụfọdụ mmadụ nwere ike gaa n'obodo oyibo ụfọdụ ndị mmadụ e, agawa na steeti ọzọ dị iche iche mana ndị igbo a na-eji vileji ha egwu egwuregwu ebe si echi ebe ụlọ nna ha ebe ụlọ nna ha ha na-akpọ village this girl makwara igbo <laughs> nwaanyị amakwara igbo ah. so ndị igbo anakwa eji ịla ebe nna ha na ụbọchị krismas ọ izu krismas ndị nọ malaysia ma uk ha niile ga-alọtacha ha niile ga-ayọ gbam gbam n'ụlọ echiga yes n'ụlọ ee eh, mụpụtara ha <laughs> n'ụlọ mụpụtara ha yes a ga-abịa n'ebe nna ha bịa celebrate eh, bịa mee mmemme ekeresimesi. so oyi ha na-eme 22nd ruo ha ala ndị mmadụ akpakọtawa ngwongwo ha achịkọwa uwe ha achịkọwa efe ha chịkọwa ihe nri chịkọwa decorations ha kaga sorry ihe mmezi ụlọ ha ka aga na ebe na ha ga mezicha ebe niile bịa jikere ma maka ihe ime mmemme ekeresimesi so ndị igbo a na-eji gaa ebe nna ha egwu egwuregwu ma mana krismas ruo okporo ụzọ ga na-adịkwanụ tight yes ebe niile ụzọ ị ga-eji ah, yes ụzọ niile ga-adị very very very <laughs> ụzọ niile ga-adị oge eju eju <laughs> ọtụtụ ndị mmadụ na-ebido na ụbọchị nke mbụ nke disemba na-etinye ihe decorations ahụ n'ụlọ ha ka ụlọ ha na-ama ama nke ukwuu tụlatụ ndị mmadụ bịa n'ụlọ ha na-efilikwana na krismas eruola ịga na asọm ebe anyị na-eri nri ị ga-ahụ decorations ahụ etinyere ebe niile ka ndị mmadụ na-abata n'ebe ha obi a na-eme ha sarị tupu tupu tupu echi krismas ahụ ndị mmadụ ga-abịa shi ihe n'ukwuu shi ihe dị iche iche fried rice jollof rice <laughs> rice na-acha green na na osikapa osikapa na-acha green ndị mmadụ kwa na-agwọ abacha na-agwọ ihe dị iche iche na-eweta ihe ọṅụṅụ dị iche iche iji mee ezigbo mmemme ekeresimesi so ndị mmadụ mana <laughs> so is mana continue <laughs> mana no maka n tẹ maka. okay because mm. oya. Oh, yeah. maka echi echi ekeresimesi ahụ ndị mmadụ nwere ike na-abata n'ụlọ gị ịbịa gwa gị ee eh, happy christmas na bekee mhm. ịbịa gwa gị happy christmas hmm, ịbịa gwa gị merry christmas ịbịa gwa gị ihe ihe ọma gbasara christmas mhm. so ị ga-eshiju ite ị ga-eshiju ite my sister yes. fọ ndị mmadụ ọ bụ ha bịa n'ụlọ gaa bịa gba ha agụrụ mhm, ndị m n'abalị abalị n'abalị na-akpọpụta ụbọchị ekeresimesi ụmụ nwoke nwere ike ịbịa abịa ịma ihe ahụ na-aga n'elu ka egbe n'elu a na-akpọ ya firebox na asụsụ bekee ehe n'abalị n'abalị 24 ahụ na-apụpụta 25 th disemba wee ụbọchị ekeresimesi em most often eh, eh, chineke ne karịcha karịcha na na 12 midnight <laughs> karịcha na 12 o'clock nke abalị ndị mmadụ na-abịacha abịa n'ezi na-atụ ihe ahụ ah, ta ta ta a na-enwe ya onye ha na-eme maka obi ọṅụ a e, na-eti e, mkpu krismas meri krismas ndị mmadụ na-akpọ nwaanyị na-akpọ ya kpọọ awọ ya n'iko ndị mmadụ aṅụọ ya mee cheers ndị mmadụ obi a na-aṅụrị ndị mmadụ obi ọṅụ juru ebe niile ọtụtụ ihe ndị mmadụ na-eme bifo ma tupu krismas eruo ya n'ụbọchị ekeresimesi ahụ ndị mmadụ na-eyi akwa ha mara mma akwa ha zụtara maka akwa ha zụtara maka ekeresimesi ahụ maka ụbọchị ahụ ha ga-abịa yiri ya gaa chọọchị gaa kelee chineke onye mere ha hụ ụbọchị nke ahụ yes ga-abịa ma ndị ukwu ma ndị nta ndị niile a na-eyicha ihe dị ihe ihe na-achaba n'anya a ga na-enwu ka ndị ga-eme isi mara mma onye ọbụla na-elu good for Jesus <laughs> good for Jesus na-eme ayamere adịka girl for Jesus <laughs> <laughs> ndị mmadụ agacha chọọchị alọta alọtazie chọọchị ndị ụfọdụ ndị mmadụ echenji efe a na-echenji chakwa efe n'ụbọchị ahụ o ọnwụkwa bedde ha o ndị mmadụ ha ga-eyi Eh, efe ise iri iri <laughs> ndị mmadụ eche echiche efe ha bịa pụọ n'ezi ụfọdụ ndị mmadụ na-apụ n'ezi aga na ebe a na-eri nri a na-akpa ya restọrant ma itri na asụsụ bekee agawa n'ebe a na-eri nri ọ gawa na ebe a na-eme pati ebe a na-ete a na-agba egwu ụbọchị ahụ ebe a na-eri nri ga-eju ndị mmadụ eju ebe niile emechasị na ego adị ego adị mata ịhụrụ ụbọchị ụbọchị ahụ ndị ga ahụ ebe ị ga-anọ ọdụ ma ebe ahụ e, onye ọbụla ga-achọ iwere ụmụ ha pụọ n'ezi ka a gaa nwee obi aṅụrị ka a gaa ritụ e, fast food ọ ṅụọ one or two uh, ofu na abụọ <laughs> aga nwa okwu na abụọ emechaa chọọchị n'ụbọchị ekeresimesi ahụ ndị mmadụ ụfọdụ ndị mmadụ ga-apụọ gaa ebe dị iche iche iri iri ihe oriri ụfọdụ kwanụ ga-anọ n'ụlọ ha ga-anọ n'ụlọ ha balansịa ya na-eri nri eshiri yes ndị hmm. ọtụtụ ndị mmadụ n'ezi ọtụtụ ndị mmadụ ga-abịakwa n'ụlọ gị ịbịarị ihe ishiri ị nwere ike kwa nye ha inviteshọn ka ha bịa maka e, eji ndị mmadụ ga-eju eju na itiriza ndị mmadụ ga-ejukwa na ebe a na-eri nri na-eji so ndị mmadụ ga-abịa n'ụlọ gị ịbịarị ihe ishiri mhm. gị na ndị ezinụlọ gị anọkwanụ ọ na-akpa nkata ọ na-achị ọchị ọ na-agwacha egwu ọ na-ebe obi aṅụrị ọtụtụ ihe ndị a bụ ihe ndị Igbo na-eme mana tupu ụbọchị ekeresimesi eruo mana ụbọchị ekeresimesi so ana m ekele unu nke ukwuu na unu lere ihe nkiri a ruo ya n'isi mana na apụọ biko gatụrụ m unu na chanelụ nwanne m a a na-akpọ ya Deras Corner na platfọm a na YouTube anyị nọ biko gatụrụ m ya na chanel o wee ihe anyị kwukwara na chanel ya ị ga-achọrọ ịnụ ya so gaa ebe ahụ nye video ya thumbs up subscribe wa. nọdụ ala ọfụma nọdụ ala enjoy ya video anyị. gee gee gee ihe anyị kwuru ọfụma. echefukwala ịlike kwa dis video <laughs> echefukwala ịlike ya <laughs> ihe nkiri anyị mere here now ebe a <laughs> oh jesus. nyekwa ya. thumbs up. Mhm. ya edere m ihe na aka elu my dear. Mhm. then. gaa hụkwana ihe ahụ na-acha ọbara ọbara. klike ya klike ya sọbskraịbụ biko o oh, thank you uh, uh. anyị ga-ahụ unu na vidio eh, ihe nkiri nke ọzọ na-abịa chineke gozi unu chineke ga-eme ekeresimesi ekeresimesi gị ọma bye bye anyị ga-ahụkwa ụlọ ọzọ biko bye bye